So there's this native song she always sings whenever she sees me putting on short things. It's um sipe sipe nwa m ịchọ ihe m ga-ekwa ni? dọrọ gị ụwarị gị mma kwara ga kwarị gị mma gaa na bọda garịga ịchọ ka ihe m ga-ekwa ni? dọrọ gị Don't people like